ndị efesọs isi nke atọ n'ihi nke a mụọ onwe m pọl onye mkpọrọ nke kraịst jizọs n'ihi unu ndị mba ọzọ a sị na ọ bụ ezie na unu nụrụ okwu banyere ọchịchị ezinụlọ nke amara chineke ahụ nke e nyere m n'ebe unu nọ na emere ka m mara ihe omimi ahụ n'ụzọ mkpughe dịka m dewuru n'akwụkwọ a na mbụ n'okwu ole na ole nke unu ga ejipụ ịghọta nghọta m n'ihe omimi nke kraịst mgbe unu gụrụ ya nke a na-emeghị ka ụmụ mmadụ mara ya n'ọgbọ ọzọ dịka ekpughere ya ugbu a nye ndị ozi ya na ndị amụma ya dị nsọ n'ime mmụọ nsọ bụ na ndị mba ọzọ bụ ndị soro anyị ketakọ ihe na ịdịkọ n'otu arụ na ikekọ nkwa ahụ n'ime kraịst jizọs site n'ozi ọma nke emere m ka m bụrụ onye na-eje ozi ya dịka onyinye nke amara ahụ nke Chineke si dị nke enyere m dịka ịrụsi ọrụ ike nke ike ya si dị ọ bụ mụ onwe m bụ onye dị nta karị onye dịkarịsịrị nta n'etiti ndị nsọ niile nke e nyere amara nke a izisara ndị mba ọzọ ozi ọma nke akụ nke kraịst nke a na-enweghị ike ịtụpụta ya na inye ha niile ihe ịhụ ihe bụ ọchịchị ezinụlọ nke ihe omimi ahụ nke ezoworo n'ime Chineke site n'oge niile onye kere ihe niile ka e wee mee ugbu a ka ịbụ e isi niile na ike niile nke dị n'etiti dị n'eluigwe mara ọtụtụ okpukpe amamihe Chineke dị iche iche site n'aka nzukọ ya dị ka izu nke mgbe niile bi ebi si dị nke o zubere n'ime Kraịst anyị bụ jizọs onye nwe anyị ọ bụkwa n'ime ya ka anyị sitere n'okwukwe nke anyị kwere na ya nwee nkwuwa okwu na mkpọbata n'ime ntụkwasị obi n'ihi nke a arịọ ma arịrịọ ka ike ghara ịgwụ unu n'obi n'ime mkpagbu m niile n'ihi unu nke bụ otuto unu ọ bụ n'ihi nke a ka m ji gbue ikpere m abụọ n'ala nye nna anyị onye sitere na ya buo eriri nna niile ọbụla n'eluigwe na n'elu ụwa aha ka ọ wee nye unu dị ka akụ nke ebube ya si dị ka e were ike mee ka unu dị ike site n'aka mmụọ ya na-abata n'ime mmadụ ime unu ka kraịst wee site n'okwukwe unu bigide n'ime obi unu ka unu ebe unu gbagideworo mkpọrọgwụ n'ime ịhụnanya bụrụkwa ndị atụwụrụ ntọala n'ime ya ka unu wee nara ike ịghọta unu na ndị nsọ niile ihe bụ obodobo na ogologo na ịdị elu na omimi na ịmara ịhụnanya kraịst nke karịrị ọmụma nke ukwuu rinne ka e wee mee ka unu zuo ezu ruo ozuzu niile nke chineke ma otuto dịrị onye ahụ onye pụrụ imebiga oke nke ukwuu rinne karịa ihe niile nke anyị na-arịọ ma ọ bụ nke anyị na-atụgharị n'uche dị ka ike nke na-alụsi ike n'ime anyị si dị otuto dịrị ya n'ime nzukọ ya na n'ime kraịst jizọs ruo ọgbọ niile nke mgbe niile ebighị ebi amen